ndewonu ndị igbo nji njem ọnụ aka mbụkwa nwanne m nwoke maazị izochukwu n'ụbọchị nke tata ịneanya nwanne anyị nwaanyị nwaada Kindness nọnyere anyị n'ụbọchị nke tata iji were tụnye mkpụrụ okwu na abụọ bụ okwu akwụ n'ọnụ n'ụbọchị nke tata ọnụ anyị anaghị aga igbu oge mana anyị kwenyere na um, <laughs> ihe ndị anyị ga-ekwu n'ụbọchị nke taa bụ ihe ndị ga-amasị gị nwada Kindness biko kene ndị igbo ndị na-ege anyị ntị igbo ndị ọma ndị ọma ọ ya abalụ ụnụ ee ndị ezigbo mmadụ ya gazie ana m asị na ụnụ ncha ya dị ka echi maka na echi adịghị agwụ agwụ nke ọbụla unu tinyela aka bụ ndị ọma ya olisa ga na-agọzi ihe ụnụ na-eme na-emekwazi aka unu na-afụ nke unu ji alachapịọ maka ndị ya lọsa ga akọwara gị na ọsa abụrụ nwanne mmadụ naanị ihe ihe eli hmm. ama nkọnata gị daalụ ọnwa ada na-ekene ndewo ndewo nwada kindness nwada kindness na ọsọ biko achọrọ m ịjụ maka ihe nyawo golden case biko n'asụsụ Igbo kara ihe bụ golden case biko golden recovery case oh golden recovery case ee eh, mana tupu ịza ya ajụjụ ị ga-agwa ndị Igbo ndị na-ege ntị ihe butere nyawa okwu ee eh, ihe na-eri ya bụ na hmm. ịma na ụfọdụ oge ịma na uche onye adịghị ya njọ maka ihe mụa na onwe m ana m ekwu nke mgbowa m achọọ dị mma ịghọta onye na-akọsịkwa na-akọọla onwe ya hmm. enwere mụ na ya na-adị na mma mma nsụcha na mụ na ya na-adị na mma ahụ mana ọ na-achọ ka anyị mụọ ọyị ịghọtago mụ a na ịmago na-akụpụta ya akụpụta maka mụ a ike ike aka dọrọ m ike aka ụmụ nwoke ka anyị atagodi nke nna ya welụzie oge a ezigbo arụ adịrọ m ịghọtago ee na-aṅụ ọgwụ ebu m ụzọ jee jechụọ ụlọ ọgwụ nenesia arụ enye m ọgwụ na-aṅụ ọgwụ so ofu mgbọsi ọkpọ m si magonu nke ka ime ọ naghị achọ ka mụ na ya na-abụghị ọ na-achọ relationship ịmago njụbazịa m nke ka ime nke a na nke ọzọ mụ asị ya na arụ adịrọ m ịghọtago mm. o wee sị oke na ya ya abịa ka ya bịa nete m nsị ya na nsogbu adịrọ onye anụnwa bịa o mgbe ọ bịalụ ya enwetara m onwe m edina m edina maka onwe enyi m nwaanyị na-abịa ịmago na ọ na-abịa nyelụ m aka ehe nchili nni onwe kasị chi iwu onye makasie mmiri ọkụ dịka bịa o onye agba aka bịa enwere ihe onye agote nye atichere ike gụchala aka bịa bụ onye arụ na-adịrọ onye ị na-ayọ oyi ha mma m bịawara m arụ na-adịrọ m chitere m ji pọreji chechie ya azụ ọkpọ na ụmụ nda na ụmụ ihe nda Gụwa na-abịazi iyi m oyi ihe wedi ime iwe dị na ọgba aka bịa o ihe wem iwe bụ na ọbịa wee na-asị m ee na obere oge na-arụ ya adị m mma na m ga-agbake na ọka nye ya golden recovery keys nya nya ka nya ka nta ya nsusu ịghọtago na ọka nta ya nsusu ma wee na-aghọtara m ebe okwu ya anụnwa si wee na-abịa nya ọkọgide kọgide ọ ka m ji wee pụta wee na-asị kee ka onye na-achọ ka ya na mmadụ yi oyi ịbịa be m this boy is zalu two cans of mmanya nwụọ two cans of Europe ọ bụrụ na ọ bụrụ obere ihe aka eshiri ya nwa noodles orie ịghọtago so mụ afili na onye na-abịa onye arụ na-adịrọ ọ bụgodị na o nwere ihe iji wee bịa ana na onye aha nke onwe bịa fọzụzụkwa onye na-abịa na mmadụ were ọkọnya butere ya o ọkọnya mụ amadị na-enwe ya dịka golden recovery kọfọ dị gaa ebute golden recovery kits ịghọtago ọ mgbe ọ tụziri na ka ọ kwuru ka inye golden recovery kits ka ọ mgbe mm-hmm. ọ ga-abịara abịa ọ nọtụgo ọ nọtụgo ọ nọgoro ana ịmago na ọ nọtụgo ya mm. oge ọ na-akwadozi n'ana ka ọ na-aka ise oge ọ na-akwado amadị m mgbe o ji wee ṅụọ hero eh, hero na-abụ ọṅụ maka mụ na-alahụ ụla amadị m mgbe o ji ṅụọ two cans of hero hmm. zakpọọ ya ọ sị dị thank you ọ bụgodịrị aṅara 15 naira dịta onye nwere ike igote m aṅara 15 naira onye onye enyi gị nwaanyị azụrụ enyi gị nwaanyị o jezie na sị m na m chọrọ ya kis golden recovery kis ya ọta m dị kis arụ ọkụ niile ana nekwenu m nekwenu golden recovery kis n'ịga n'ihu inye inye ndị na-enyewo golden recovery kis nwaanyị ga-eji nye abụ onye ala wee na eme m n'isi nnọgide nye ya golden recovery kis onye gba aka bịa ọ bụgodị sef na o nwee ihe o ji bịa o mma nyekwa ya mana nna mba aka ha dịrọ mma na onwe ka ọ dị enyekwa m ya o ibi ya ọma ebiekwa m ya ọma bịa ya mana gị mụ asịkwu na mụ achọkwuzi mụ achọkwuzi releshonship a ya sago mụ ya akpazi gị nke ha na akụ ọ maka na o nweghị ihe o ji were bịa ihe wee iwe gị ka ọ maka na maka ikwuru isi na ọgwụgwụrụ na o nyere gị eh, na o ji ihe were bịa na ị gaghị enye ya golden recovery case ihe o gosiri wụ na ịhụ ya n'anya anya anya anya emebe ọyọ ka na-ayọ mm. ma ọyọ ayọ ekwetebe masịbịa m ya ee na ya yiwago ọ bụrụ na ya yiwago ọ ga-abụ ihe ọ ka na-akụ aka n'ụzọ ọ ka na-akụ aka na emepebere m obi m ị mm. o kwesịrị ike ị na-eme ihe ga-emede m obi ịmago na one or two things ọ mana nna alaik ịghọtago owere ya na-emede m obi mana nke a nụ bịa gbara aka bịa bie ṅụọ nwụọ two cans of hero tọkwa na enyi obere ihe echtegoro ya indomi mbọsị ahụ ọbịa o jekwa na na akwa m peace ọ mekiro sense now ọ pụtara na ọ mara ihe ọ chọọ dịrọ serious because ọ bụrụ na ọ chọrọ relationship you should be looking for a way iji bata into my heart ịghọtago mana ọ mara ihe ọ chọọ enweghị m taịm onye na-ama ihe ọ chọọ ịghọtago hmm, ndewo maka ndị na-enenebe nyawa ihe onyonyo ọ nọ na na uh, Facebook peji anyị hmm, ego ebe ahụ ị nene enenyawa ihe kwụ otu otu nyawa ihe si were gaa onwe ike hụ otu nyawa akụkọ si were mee mana ị na-anya nwanne anyị nwaanyị o nwere ndị na-aba mba n'ebe kọment sekshọn wee na-asị na kiri ihe eji eme ruo ị na-asị ka enye gị ka enye gị ka enye gị mgbe niile na ihe menụwo na ihe ị kwesịrị ịtụ n'ebu na ọ bịagodoro ịhụ nkewa anya na ihe niile awụghị ego <laughs> a na-akwa m onye ego ama m ka ịghọta e, mana ihe na-akọwa gị na onweghị ihe o ji n'aka n'ihi ịchọrọ ka o anyị ihe ọmụmaatụ ịchọrọ ka o ji n'aka wee bịa ihe dị ka apụl oroma ịghọta watermelon hmm. ụmụ ihe ndị a aṅara na ose ọjị banana ịghọta ụmụ mkpụrụ osisi anụnwa gasị ọ ya na-egotelu mmadụ ma ọ bụ isi m nne nya a ọgwụ ị na-aṅụ na-alụkwa onwe ọgwụ ọzọ a sị na aya egotekwu ụmụ ihe ndị a maọbụ ijekwa na oke nne ama m na ispendigo nnukwu ego ngwa na obere ego anụnwa jide ụdị ihe a na-ahụ ịghọta omedee m obi mana nke onwere ihe ọbụla onye m onwere ihe o ji bịa ndewo anyị ga-ahapụgoro ya okwu maka anyị ga-abịaghachite na nke ọzọ dị ka ibie maka ihe okwu akpụ n'ọnụ n'ụbọchị nke taata nke gbasara Queen eh, Bena nwa eh, onye nke na ama m na anyị nụwo nyawa akụkọ maka ndị na-anụbeghị maka ndị na nyawa akụkọ ọ ga-amagbu onwe iwere otu nkeji gwa ndị na-ege anyị ntị eh, maka nyawa akụkọ ịma na ihe dị ebe a mụ ama ntinyelu ha ọnụ hmm. mana ya the news dị everywhere ọ na-ewu ịghọtago ee eh, nwatakịrị nwaanyị na onwe ya na-akọwa na nke nwoke Alaska makporo ya n'ike onye a repu ee eh, mana alaska na onwe ya apụtago bịakwuo nke ya nya nke nwoke ọ na-akiz maka na nke nwaanyị si na ha na-abụ kpacha ịmagonu na ọbịa dịga ebe nyebia mmanya nyebia mmanya nyegidea mmanya ọ maazị ihe ọ na-eme o wee sizia dịga ya dee na rum ya ọ laha ụla dịga eluzie na rum ya isi ọpọ ga-abịa na rum ya dịga eluzie na rum ya jezie na lokal gọọmenti ya nalị ya ihe ọma hmm. mana nke nwoke na onwe ya pụta wee na-akọwa na ya na snapchat ya na dịga ya na-adị na-akpa ọfụkwa vidios dị gị ọfụ pikchọs ịmago na ọ chatịa ya si ya ma ọ ga-abịanwu nke a na nke ọzọ gị na ya na-eti egwu ee eh, na ya ma njọs nọgide tụchala ụkwụ gaba ịgafu mmadụ na a na-ebuku ya ebu ịghọtago wee na-asị na ọ sị dị gị kwụọ ya $1000 um, mana nke nwoke na onwe ya na-akawa na nke nwaanyị abịaghị Abuja oredi na ọ nọ na Abuja oredi ha na-abụ wee chatịzi okwu ya ebe ọ nọ na Abuja ya masịzi hmm. oke na emeche ka ha hụkwuo ọ bụ di na ma ọlọnch ka ha mee ruzie ebe a na-agwazi nke nwaanyị na ọ laikikwa ya ịghọtago nke nwaanyị si ya ee na ọ bụrụ ịlaik ya n'ọnụ be ha na ọ bụrụ na ọ laik ya ọ chọ ka ha na-abụ nwee anything na ọ ga-akwụ ya ụgwọ ya kwụọ ya $1000 nke oge si na ya nwere $1000 na ihe ya ga-enye ya bụ $200 nke nwaanyị si na $200 epeka na onwe gịnị ga ọ dụrọpọ na ya dịbụrụ eji ya ka o ya eji ya wee mee nke a na nke ọzọ nke nwoke wee sị na ihe nwere ọnụ $1000 ya ga-enye ya nọọ 200 ka ya nwee ebe ọ bụ na 200 adabara ka ya jee n'u ya na ndị ụmụ nwoke bịa kpawa nkata demewe ihe ndị ọzọ nke nwoke si na ya nọzi na klọb nke nwaanyị chaatị ya ya wee si ya anya bịa na họteelụ ya nke nwoke wee gbalụ na ọ na-eji ime oshio. <laughs> ụmụ nwoke ụra na-asị dịkwa mba nwoke gbalụ gbalụ gbalụ jee na hotel nke nwaanyị jee n'isi mmiri alụ na lokal gọọmenti ya nalị ya ihe ọma one time o ha na-abụ mechazie nke nwoke na-agwa nke nwaanyị na ọ ga-achọ ka ọ nọlụ ka ọ hapụ ị na-achịwazụ ebe o si wee bịa nke nwaanyị si na ọ bụrụ na ọ chọrọ ịnọ na ọ ga-akwụli ụgwọ họteelụ ịghọtago nke nwoke si na nke a bụrụ nsogbu na ya ga-emenwu ihe dị na ya wee gwazia nke nwa maka ma ọ rugoro isi mmiri o o jego n'ive di na-agwazi nke nwaanyị ya ya sendeli a 100,000 o mechaa ka ọ kwụnyeli ụgwọ nke fọ mana nke nwoke akwụghịzi 100,000 nke nwaanyị na-agbazi ya ụgwọ 100,000 orukwu ozi 200 dollars nwa na ha na-abụ na-agbazi ụgwọ nke nwoke na-awụgharị ya nke nwaanyị bịazịa pụtazịa na soshal midia sizie na nke nwoke regụrụ ya ọkwanye abụ dị same Oyi na-akọwa na nke nwaanyị kwuru na ya akwụ ya 1000 dollars eh. nke nwoke kwụzikwe na one nke nwoke si na ya ya akwụ 200 na e nwere 1000 dollars na 200 n'ime 200 ahụ one ka ọ kwụgoro ya one fọzi onwere nke ọ kwụzi na onwere nke ọ kwụ osho hmm. free <laughs> onwezi nke ọ kwụ ihe mere ya akwa nke nwaanyị na ọ ya kwụ ili 100,000 mana ọ kwụghịzi 100 a nyawo ihe a na-akọwa ugbu a na nke nwaanyị wee rọnụ ọ gba aka erọnụ erọnụ wee gbara aka na mana nke nwaanyị si na ya ndị ya gịnị na onwe egwe na-eje n'isi mmiri ya hapụ ibe eri arụ ọkwa nyanwa ahụ ha na-abụ sebezie okwu dọkashigwe onwe ha na soshal midia hmm. anyị ga na-esonye akụkọ mara nke na-aga na ihe nọ na ya wụ na um, dịka anyị na-aba ekeresimesi aga m ọ ga-amagbu onwe ka inye ụmụ nwanyị anyị kwuo ndị ntorobịa na ndị agbọghọbịa ndụmọdụ maka ị na-anya ihe niile na-eme ugbu a a na-aba ekeresimesi nwoke nwee ike nweta ihe eji gbaa ekeresimesi ma ndị chọrọ ego bone straight ma ndị ga-ego ego kata. ọ na-eme onye chọọ a na etigasị aka ihe ebe na-achọghị iti aka ka okwu ị nwere ịgwa ụmụ um, eh, ndị ntorobịa na ụmụ agbọghọbịa ụmụ Igbo na ọnwa ekeresimesi a ọhụụ a na-apụ n'ibia na nke nke m ga na onye ọbụla ka onye akpa ya ebe aka ya lụ hmm. maka na ikposi na ebe aka lụ nwaanyị ka ọ na-ekonye di ya imede bụrụ oche oche ee eh, ligolu wee konye di gị aka Ị gata gị ịchọzikwa gị ihe ma ọ dịghị agwụtuzi gị anwụtu na ọ ya aka mma na krismas a na-akwado ịkwa hmm. ịmala ihe ị ga-egonwu n'ama mbuga aka gote nke a maka ihe ndị mmadụ na-ada aghọta bụ na agbachaa krismas na new year ebidokwa n'isi ebe akwụsị hmm. iwele ego niile iweta kịta anụnwa gbagide mgbọ gbagide mgbọ tagide ahụfụ niile ikpolu ha ncha niile wee niile eme krismas eruo na jenụwarị ọ na-adị ka jenụwarị ada agwụ agwụ ya na ọ ga-aka mma ịmalụ nke ị ga-emenwu ime nke ị ga-emenwu ọ bụrụ na ị nwere ego bụ stret na ụmụ nwaanyị igolu isi ọ ga abụ igolu gịnị a na-aba ama mma chọọ nwa pawuda chọọ nwa obere nwa pefum gbaala onwe gị ụmụ nwoke na onwe ha ọ bụrụ iwu bụ na ị ga-ebu moto wee nata obodo ọ bụrụ iwu bụ na ị ga-eji hayest fon, ọ bụrụ iwu bụ na ị ga-agba na lụọ ụlọ ihe niile ị na emeghọ na jenụwarị megide febrụwarị march eprel novemba ọ na disemba gị ya ha eme ya ọ na-akakwa mma onye mara ebe aka lụrụ ya ya konye ọ bụrụ wompenta rice gị na ndị bụ unu ga-egotenwu gotenụ penta unu ga-ego nkwen half bag na-ego half bag ọ bụrụ one full bag ọ bụkwanụ half penta gotenu haf penta ọ bụ unu ya ama na kọpụ nọ na kọpụ ka ego unu kwuru ma a na ya na kọpụ onye ọbụla ekonyere aka ebe aka ya na-ama nru maka na agbachakwa krismas life continues onye m ndewo nwanne anyị nwaanyị kindness a sị na ntị na-anụ ihe awụ ma ọ ka okpu ata hmm? anyị anụgwo ihe nwanne anyị nwaanyị kwuru krismas anaghị agwụ agwụ ọnwụgwo ndị gbawara ya kamgbe kamgbe eri ahụ gara aga ka na agbakwu ya ka ga agbakwu ya aha ọzọ eh, na-abịa mm-hmm. ihe anyị na-ayọ chukwu ka o mee gịnị ka ndụdụ maka na anyị nwere olileanya na ọwụ ha na ndịdo ihe niile dị mma ga-esoro anyị nwanne anyị nwaanyị nwaada Kindness a na-ekene nne nọnyere anyị n'ụbọchị nke taata na-akwụkwa ndị Igbo ndị na-ege anyị ntị na anyị na-aga ebeghachikwa izu ụka ọzọ na-abịa na ịkpakwa otu ọ ga-esi wee dịrị ndị Igbo mma anyị na-ekene n'ụzọ pụrụ iche na-asị ọ ga-adịrị gị mma ị ga-adịkwa ka echi maka na echi adịghị agwụ agwụ ka emesịa e aka e m kwa nwanne nwoke Eh, maazị izuchukwu nwada kindness onwe ihe ị chọrọ ikwu tupu ya pụọ Enweghị ihe m chọrọ ikwu ịma na ihe kwin kwin bena a achọrọ m isi na nke nwoke ya emetere ya nwoke ọbụla chọrọ ibulu nwaanyị ee eh? ọ bụrụ na ị ma na gị na onye ahụ adaghị girlfriend na boyfriend ịma ihe menu nwaada ka anyị sabiri otu a izu ụka ọzọ na-abịa anyị eme gịnị anyị abịa tụsakwuo nyanwe akụkọ mgbe ahụ anyị enweghị ike nwetakwuo akụkọ gbasara nyanwe akụkọ ka anyị hapụ ikpe ikpe n'ọnụotu otu onye ama m na ọ na-ewu ewu n'izu ụka ọzọ na-abịa anyị adịghachikwa anyị dịghachi anyị enwe ike tọsa ya nyawa akụkọ anyị nwekwuru ike onye ọzọ nwekwuru ike sonyere anyị anyị enwe ike tọsa ya nwa akụkọ ndewo ama m ama m otu nyanwe onye si enugu ọkụ n'obi mana nsogbu adịghị ka anyị hapụ ịgba ọsọ gaarachawanye aka maka ya gaha ekonyewu ya n'elu ndewo n'ụzọ pụrụ iche nwanne anyị Africa gala, culture ya gala, Afama gala, Igbo TV ya gala. Every Igbo person should check on Igbo TV. Stay tuned, get off the updated in Cabo Kwankani Igbo TV with the help person. Igbo TV giveaway, it don't make person. For hot topic section with the learn lesson. Igbo TV vision, Achukunka will be blessing. I said, oh, me